biko ozi anụnwa bụ ozi chioma bebiziri akwa ọkọ tiwara akị na jee paak ọ sị na ọ nọ na-arọ ewee kpuperie ya mgbe ahụ akpọrọ akwa ndị ntọkpọtọrọ akwa ọkọ akị ka chioma pụta wee sị n'okwu buo n'ife gbasara ịtọ akwa ọkọ akị mana o nwere gere ya ntị ya ka m ji wee sị ka m weta eri gị maka echi isi na agbasaghị ya na ịnụrụ ya gbasa ozi a ka olu jee paakị na-akwa ọkọ ntị maka na ọ si na-ekpuperie ife na mgbe ọbụla ekpuperie ife na anwa ife na-abịa na mmezu nụ ntị ka unu ụdị ife ekpuperie na arọ maka akwa ọkọ tiwara akị na jee paakị maka na o nwere ike ife ọzọ emekwa akwa dị nke mfụ na WhatsApp ya ọ gara aga nke mfụ na peji ya ọ gara aga so just a, a message ịma na nkwụchakwa ndị ya akparị ya akparị ma I ya care anything ọ bụla ịchọ ikwu I don't care but na m ekwupụbụ ya mana m ekwupụ ya so jee pak and akwa ọkụkọ ka m maka ya wee bịa akwa ọkụkọ anọ na nlọ this morning this morning this one bụ meseji ọ nlọ ihe bụ tram jos ozi ya anọ m ewee eh, bịakwa second one the second one bụ na amụ nwe one boy na-akụ egwu egwu tradishọn ka ọ na-akụba ọ haka gị the boy haka gị the boy enwere afọ like you onwere afọ but the boy laka gị o dị oji dịtụ obukara ibu like that but ụtụtụ uh, ngene ya obere ife ka o ji ka gị so steji ya nwe ihe bụ steji na akpọnesi kanopi eh, kanopi kanopi kanopi onwe ihe a na-asị na a na-akwado ime so audatin a na-akwado imenu ihe a na-akpọ kọpta wee na-ehugharịda praise so ama wee gbaa na-akwa ọkụkọ anyị nkwụchakwa ya ịma na nkwụsịkwa ndị ya akparị m ya akparị m ndị ya kpọrọ m ya kpọrọ m gbaa na-akpa ọkụ ka ndị a na-achọ onye ọbụla wee gbaba ọsọ nwoke gbaba ọsọ nwaanyị gbaba ọsọ bikos achọrọ m inye dis meseji ọsịsọ ka m bakpuo bifo ụmụazị m so nwoke gbaba ọsọ nwaanyị gbaba ọsọ onye ọbụla gbabazie ọsọ ndị mmadụ gbasabazi ebe a na ndị na steji ahụ the man na-agụ egwu egwu omenala ka ọ na-agụ amụrụ m the ọ dị gịrịgịrị obu kara ibu so na-agụ egwu ebe ahụ bifo kọpta ahụ wee bịa sovia sovia so abụọ na agba nọrọ da pris ewee chọrọ gị chọrọ gị chọrọ gị wee gbadataba be gị na ndị those people bịanụ achọrọ gị agbadataba gị o nwee mechin a boy that boy na-anya eh, ladies mechin na-acha red ya nwa ka ọ jedodo ee eh, mee gịnị nweta infọmeshọn ịma na nkwụsie ya nweta infọmeshọn ka ọ mara na ịnọ be gị ka mara na ịnọ be gị be gị gogogogogo ebe ibi o welule dis bụ ibi ahụ yari bifo ndị ogbe ihe a na-akpọ ndị ogbe ndị obodo wee marụ na ihe dị na onwe ife na-akwado ime so ebe a ka anọzi uwe mee gịnị nwee sapa anya ebupụ ebe a na nlọ bete enwetalụ gị na dị nlọ enwetalụ gị na dị nlọ the boy na-ejezi gị ka ọ bịa nweta infọmeshọn ndị obodo wee chọpụta ndị obodo unu ụfọdụ ụmụ achọpụta onye ọbụla gwabazie ndị mmadụ na hide many people na hide so nke a jee pak nkwụcha ya akwa ọkọ o nwee ike jee gbaa afa jụọ ese oge e, nke nkwu nke nkwu akpalị m data kparịcha m eme ya akwa ọkụ jee gbaa afa jụọ ese ịjụsi ese ịmalụ daa prince ịnọ kịta baa ya abụrụ ebe ịkwụsị ịnọ na baa ya abụrụ ebe ị ịnọ na nkwụcha ya otu nsi wee na n'alụ ka m na-ekwu mụnwa adị ekwu 18 ose so jee pak nke gị bụ na eme gịnị mmadụ kpọọ gị wee si yi na ọ nwee okeshọn ịchọkọ ime na be anyị ego ole ka okeshọn a ya ego ole ka eyi e ama so mburu ka achọ iburu gị bikos a si na ebute gị ịmụ ebe akwa nọ gịnwa jee pak ihe gem ntị gem ntị ọ bụrụ na ị na-eje na pastọ jee jụọ ese ị na-eje na ị na-eme na omenala jee jụọ ese so anybody kpọọ gị be careful any occasion ọbụla a na-akpọ gị na east na be anyị na onye ọbụla kpọọ gị si gị na ọ nwee okeshọn achọ ka ị pefọm ka ime ịbụrụ ihe dị ntụ a ka mee ihe dị ntụ a dikia afọ ọ bụrụ na ị chọrọ ije ije ọ bụrụ na ịche ije o nwee ihe ọbụla iche ime jee mee ya na jee mee gịnị mee ya bikos achọba akwa afụrụ akwa chọsi akwa afụrụ akwa abịakwute gị ị were ya n'okwu okwu ihe anụa jee chekie ibue pastọ jee jụọ ese iwe dibịa na agbara gị afa jee jụọ ese distin na-agwa gị achọ akwa chọsi akwa enwetala akwa ewee gbuo n'ọtụrụ gị nwa ka anyị esi wee nweta akwa okeshọn biko central igbo nọmba gị nọmba ga agara aga nọmba mfo na peji gị agara aga okeshọn tụrụ okeshọn ka anyị esi wee nweta gị enweta gị biko so a na-asị na enweta gị na enwetagbu akwa na ngụwa mgbe ebe akwa m ọgwụ ka ọha m n'ọnụ na nsị ka m bịa ụmụazị m ekiri tebe one by one a sị ka m bịa ka m zie disi ozi a sị ka m bịa ka m ndị isi ozi o nwee ike unu akparịa m o i don't m dat ozi ahụ e ozi ezi m oge dị ọda na ozi ozi gbasara akwa many people kpọrịcha ma onwere ya mere ya i don't detin o mesa hapụnụ asịkwanụ na nke a ya hapụnụ agwa ogotiwara gị biko ọ bụrụ na ọ nwee netin ọbụla dis na-achọ gị na ndị mmadụ na-enye ha infọmeshọn tru yo e, be gị onye nwụ na-enye ha infọmeshọn nwe ọkada ladies machine na-acha red the person disrim onwela alụ pụ ogologo I know the person so ka ime gịnị ịmara ife ọbụla eyi eme ime ihe ajụ ese jụ ese ajụ ese ime gịnị ese anụgo n'ife chioma bebikwu ozie n'ozi ọ sị na ezi ihe mgbe a tọrọ akwa ka ọ pụta kwuo okwu si na ozigbo n'ụdọ ozi ahụ mana fegere ya ntị gwa m ebumnobi gị n'efe anụ ozi ka o ziri gbasaa ozi a ka olu jee paakị okwu akpụ n'ọnụ ntị na na-akwa ọkụ tiwara gị maka na ọ bụrụ onye ọbụla ka a ga-egosi nrọ ma ọ gosi ife n'isi mmadụ wasu m ozi amasịkwa na akara anụwa aga m nkwapụrịta asaze daalụ